nri ndị igbo na-atọ asụsụ igbo na-atọ mbọ egwu ndị igbo na-atọ mbọ ọdịnala igbo na-atọ mbọ maka na abụ igbo amụrụ m n'ala igbo ana m asụ igbo ana m anụ igbo anyị na-akwalite n'ihe anyị maka na nke anyị bụ nke anyị anyị na-akwalite n'ihe anyị maka na nke anyị bụ nke anyị igbo amaka igbo atọka igbo amaka hey igbo atọka hey. asụsụ Igbo ha anaghị asụ ndị mụrụ ha na-ezi ha bekee kedu ihe bụ uche ha onye na-eme Igbo esoghị n'ihe a na-eme Igbo ebe ala Igbo ebe ọsọ na-achụ asị ka gbawa onye na-anaghị anụ Igbo nwanne ọ ga-aghọta mbanụ ọ bụrụ onweghị mana ọ ga-egbu ya o ọ bụrụ ka ga were onyinye ọkwala ya o onye Igbo na-amaghị Igbo ihe mere ya o Onye ọbụla na-eji ife ya eme ngala o anyị na-akwalite n'ihe anyị o maka na nke anyị bụ nke anyị o anyị na-akwalite n'ihe anyị o maka na nke anyị bụ nke anyị o Igbo amaka Igbo atọka Igbo amaka hey Igbo atọka nwanya mụrụ ụbọchị eke ọkwa mgbeke ka ọ bụ nwoke amụrụ ụbọchị afọ ọkwa ka afọ ka ọ bụ onye kpọrọ ya ọsị na ọmanza ọ bụ na aha nkịta ka mma o agaghị m n'ahịa nna m agaghị m n'ahịa ala m ibe m sa njighe m ọnụ ihe mbụ njighe m ọnụ eji m asụsụ igbe m ọnụ eji m aha igbe ma ọnụ onye igbo na-amaghị igbo ihe mere ya o mba ọbụla na-eji ife ha eme ngala o anyị na-akwalite n'ihe anyị maka na nke anyị bụ nke anyị o anyị na-akwalite n'ihe anyị maka na nke anyị bụ nke anyị o igbo amaka igbo atọka igbo amaka igbo atọka na-agba mbọ maka ala anyị o ka anyị jisi ya dara o emesịa na ọ ga-adị mma o ife dị ọkụ ga-ajụ oyi nne pụta wee nna pụta itere wee agbọghọ pụta itere wee okoro pụta itere wee nri ndị Igbo na-atọ mbọ asụsụ Igbo na-atọ mbọ egwu ndị igbo na-atọ m ọdịnala igbo na-atọ m hey maka na abụ m igbo amụrụ m n'ala igbo ana m asụ igbo ana m anụ igbo ka anyị na-akwalite n'ihe anyị maka na nke anyị bụ nke anyị ka anyị na-akwalite n'ihe anyị maka na nke anyị bụ nke anyị igbo amaka Igbo toka Igbo amaka hey Igbo atọka